ụmụnne n'ime chineke udo ekele nke udo ka m ji bịa n'oge dị ugbu a na-asị udo nke chineke dịchasịara unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu okwu ndị a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life World redio ministri akala ndị baptizim Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria ka o si erite unu nso site na ime olọgụelu nke dị n'ime Ibadan na steeti ka anyị si enwerịta nkata nke a n'oge dị ugbu a ka ọzọkwa ka nke Chineke dịrị unu n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs amen na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere akụkọ ma ọ bụ ịtụgharị uche na agbamume nke ụbọchị nke taa anyị ga-afụ ya site n'ịgụ akwụkwọ nke Ezra akwụkwọ ozi dịka ezra dere ezra isi nke anọ malite ego na amaokwu nke anọ na nke ise ezra isi nke anọ amaokwu nke anọ na nke ise ọsị oruo na ndị ala ahụ na-eme ka aka ndị juda ghara ịdị ike ha na-emekwa ka ha tụọ egwu n'iwu ụlọ ha na-egotakwa ndị na-adụ ọdụ megide ha imebi ịdụ ọdụ ha ụbọchị niile nke sirus bụ eze peshia ọbụna ruo ọbụbụ eze nke daịros bụ eze peshia ga-agụkwa isi nke ise akwụkwọ ezra isi nke ise amaokwu nke abụọ mgbe ahụ zerubabel nwa shetia na jeshua nwa zodak biliri wee malite iwu ụlọ chineke nke dị na jerusalem ndị amụma chineke nọnyekwara ha nye ha nye ha ume ka chineke gozie okwu nke a ka ọ mịa mkpụrụ n'ime anyị nyekwara anyị udo na ngọta nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme n'ụbọchị nke taa ihe a ga-eji wee mere isi okwu maọbụ isi akwa anyị ga-abụ jehova ga-alụrụ gị ọgụ ọzọkwa jehova ga-alụrụ gị ọgụ ọ bụ na anyị lee anya n'ụwa taa anyị matazi na ọgụ dị n'ebe niile dị iche iche ihe ọjọọ na-alụ ọgụ imegide ihe ọma ihe ọchịchịrị na ọgụ imegide ihe abalị na-alụ ọgụ imegide ehihie ihe ọma ihe ọjọọ na-alụ ọgụ imegide ihe ọma mana ihe ndị a niile ọ bụ na chineke nọnyere anyị dịka akwụkwọ nsọ si okwu onye pụrụ imegide anyị ndị ọjọọ na-ebilite ọgụ mgbe abara anya mgbe iji wee megide ndị nke chineke na ụmụ nke chineke ka ọ ghara ịbụ na ha erughi ala nke ekwere ha na nkwa bụ ala nke kenan ọ bụ na anyị fụ n'akwụkwọ nke jenesis anyị fụrụ mgbe ajọ onye ahụ bụ ekwensu butere ịlụ agha imegide adam na eve ka wee bụ na ha nupụrụ isi nye chineke n'oge nke ide nke e nyere ha ebe na akwọ nke eh, ọpụpụ anyị ga-afụ ọgụ na mkpagbu nke ndị ijipt mere iji megide ndị nke na n'ala nke ha ma mgbe n'ikpeazụ anyị fụrụ na chineke nyere ha mmeri abụbụrụ ndị nke si na ala nke adọrọ ha n'agha ala nke ijipt webata n'ala nke kena mana mgbe ha tutu ha bata anyị fụgasịrị ọgụ dị iche iche ha lụrụ na ijipt n'okporo ụzọ tutu ha erute na ala nke kenan otu aka akpa ka ndị nke kwere na chineke ka ekwensu si ebuso ha agha iji wee fụ na ha erughị ala nke kwe ha nkwa iji wee fụ na ha bụ ndị na-adị iwu megide chineke iji wee bụ na ha bụ ndị nke na chineke ọṅụ ka ha wee kpaso chineke iwe ka chineke wee bụrụ ndị nke ka chineke wee chụpụ ha n'ihu ha maọbụ wee ghara ịlụrụ ha ọgụ ma ọ ghara inye ha ngọzi so n'otu aka anyị kwesịrị ịmata na ndị nke na-eso chineke na ndị nke na-efe chineke ofufe ndị nke kpọrọ n'onwe ha ndị nke kraịst ga-akwụdosi ike n'okwukwe na amara nke chineke n'ihi na ọgụ nke a abụghị ọgụ a na-alụ na-anụ arụ ọ bụ ọgụ nke ime mmụọ ma ọ bụ na anyị kwudosi ike n'okwukwe na amara anyị ga-afụ mmeri nke pụrụ iche n'ebe anyị gụpụtara na akwụkwọ nke ezra anyị fụrụ mmegide nke ndị ala ebe a dọrọ ha n'agha biliri megide ha mgbe ha na-ewuli ụlọ nsọ jerusalem nke akwaturu akwatu na nke akwatara akwada mgbe ha biri iwulite ụlọ ndị a ndị a gbaa mbọ ka ha fụ na ha nọbidere ha ka ha ghara ịlụzi ụlọ ukwu nke chineke ma mgbe ha dara na nke a ha jee kpọọ ndị jee enye ha ndụmọdụ nke na-ezighị ezi ndụmọdụ nke na-ala n'iyi ndụmọdụ nke na-eweta ihe mkpagbu nke na-eweta ihe mmebi nye ha ma mgbe ha mere nke a ndị juda bụ ụmụ nke chineke si ha mba na ha ekwere na ha achọghọ ka ha tinyere ha aka n'ọlụlụ ụzọ mbụ ụlọ ụzọ nke chineke n'ihi na ha eketa ha oke na iwu ụlọ nke a n'ihi na ha bụ ndị nke chineke n'ihi na ha bụ ndị nke ndị nke ezi omume ọ bụrụ na akpọ onwe anyị ndị nke chineke anyị ga-ewezuga onwe anyị n'aka ndị ọjọọ na aka ndị na-emebi iwu na aka ndị na ekwu ihe na chineke ihe a bụ ihe ndị juda mere bụ ụmụ ndị juda mere wee sị ndị ha nyere ha efe na ha eketa ha oke ọbụladị iji nyere ha aka wee bụ iji wee ụlọ nsọ nke chineke ọ bụ na ịkpọ ọnwụ gị onye nke kraịst ma onye nke kwere ekwe o nwere ndị gị na ha ejeghe na-erikọ o nwere ndị gị na ha ejeghe na-enwe ihe ihe nzụkọta maọbụ ihe kwesịrị nị ị ga ewebugo onwe gị wezuga onwe gị na ebe ndị ọjọọ nọ mgbe ị na-eme nke a ị ga-afụ ngọzi nke chineke o nwere ike ma itere aka ma mgbe n'ikpeazụ ị ga-afụ ihe pụrụ iche ị ga-afụ ihe ngozi nke a na-egomi egomi na nke adịghị agbakasị ahụ mgbe ha mesịrị nke a abịabuo ya megide ha ndị a were ntachite obi na okwukwe wee kwere na chineke bụ nke malitere ọrụ ha n'ime ha ga-arụgide ruo ọgwụ ha wee kwere ọ bụ na elezi anya na chapta n'isi nke ise na amaokwu nke abụọ ebe anyị gụrụ ị ga-afụ na jehova mgbe oge ruru ịrụcha ụlọ ukwu nke jehova jehova nyere ha mmeri jehova nyere ha ọbụla dị ndị amụma ha ndị amụma nke ya ma nke ozi zipụtara onye nke bịa kwuo okwu banyere ha n'ihi na ọ bụ na onye amụma nke chineke kwuo okwu banyere ihe ọbụla ọ ga-abịa na mmezu n'ihi na chineke kwuru ma ọ bụrụ na ọ bụghị onye amụma nke chineke na ndị ama ndị nke mgbaasị ọmabịa na mmezu ma mgbe ndị nke chineke biliri ụlọ ụlọ mgbe n'ikpeazụ anyị fụrụ na ha wụrụ ụlọ nke a ọ bụrụ nke a na-enwome enwome ọ bụrụ nke eji ama atụ n'ime ndụ gị n'ime ezinụlọ gị na ebe na-azụ ahịa na ụmụ gị nke na-azụ ọ bụrụ na chineke kwere gị nkwa kwudosie ike na nkwa nke chineke kwere ọ dịghị agharịpụ ya bụ onye na-ekwe nkwa mezuo nkwa mgbe ị na-afụta ihe na-akpagbu gị ihe na-ebu agha na-emegide gị kwudosie ike n'okwu nke chineke were okwukwe kwudosie ike jụọ chineke kedu ihe ọ chọrọ ka eme n'oge mgbe ahụ mgbe mkpagbu na-akpagbugo gbajekwu chineke akwa nsọ mere ka anyị mata na abụ ọma isi nke 91 ọsọ na ndị ọbụla ihe na-ezube onwe ya n'ime nke chineke na ha ga-abụkwa ndị nke nọ na ndo nke aka ya nọsidezi ike ebe ọbụla ị nọ n'okpuru chineke ị ga-afụ mmeri o nwere ike ote aka ma ị ga na mmeri n'aha jizọs asị m otu ha bụrụ nyanya bụrụ enweghị egwu ihe ọbụla nke na-akpagbu ma ihe ọbụla nke na-eme gị a na-agwa gị n'oge ugbu a na chineke ga ebilite lụrụ gị ọgụ o bilite lụrụ gị ọgụ mgbe na-agwa sị na ndị agha nke ijipt ndị ịfụrụ n'oge ugbu a ị ga afụ ahụ ọzọ n'aha jizọs mgbe chineke biliri ịbụrụ ndị nke agha ekwensụ apụghị iguzo ajọ mmụọ apụghị iguzo ajọ mmadụ apụghị iguzo ihe niile nke na-eso ya aka mgba n'iru n'oge ugbu a enye ha iwu sị ha daa mba jiri oyi n'aha jizọs ihe ọbụla nke na-amalite imegide gị onye mere ike bụ n'aha jizọs kwudosi ike n'okwukwe obi ala na gị mmiri elekwana n'anya gburugburu n'ụjọ ma mgbe ị na-eme nke a ị ga-afụ nzọpụta nke pụrụ iche n'ihi na ị were okwukwe bịa chineke ga alụ gị ọgụdụ egwu gị onye na-ege ntị ọ bụrụ na ị chọọ ka chineke lụọrọ gị ọgụ kwudosie ike ọ bụrụ inwebe jizọs kraịst dịka onye nwe nzọpụta gị chineke anaghị alụrụ n'onye ọma ha ọgụ mmụọ ndị ọ matara ndị nke bụ nwa ya ka ọ na-alụrụ ọgụ ị nwetagwu jizọs kraịst dịka onye nwe gị nonye nzọpụta gị edegwu afa gị n'akwụkwọ nke ndụ ehichapụgo afa gị n'akwụkwọ nke mmehie na akwụkwọ nke ọnwụ wee debe ya n'akwụkwọ nke ndụ ọ bụ n'ime gụ nke a ma ọ bụ n'imebeghị nke a ihe a bụ ohere dịrị gịnị oge a bụ ohere dịrị gịnị iji wee nyefee ndụ gị n'aka jizọs kraịst ka ọ bụrụ na nwe gị na nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ na chineke ga-ebuli eluru gị ọgụ nzuzo ọgụ zoro ezo wee nye gị mmeri n'ebe ọ dị ukwuu n'aha jizọs ọ ga-enye gị mmeri n'ezinụlọ gị mmeri n'ebe na-azụ ahịa mmeri n'ebe na-eje akwụkwọ mmeri n'ụzọ abụọ na nwa ụzọ ọ ga-enye gị mmeri ka ọṅụ wee zuo oke hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka ekpere chineke si ya na ebu e onye mmehie mana ịghọtawo okwu ya n'oge dị ugbu a mana ịlatawo iji wee nara ngozi nke amara ka o wee bụrụ onye na-alụrụ gị ọgụ site n'ugbu a wee ruo mgbe ebighị ebi ka ekpere chineke onye nwaanyị na chineke ekele dịrị gị n'ihi okwu ndị a nke bịapụtara ihe n'oge dị ugbu a lekwa ndị nke mere ka ha ghọta ma kwerekwa ọbụla dị iji wee nara jizọs kraịst dịka onye nwe ha na ya nzọpụta onye nwe chineke hichapụ afa ha na akwụkwọ nke ọnwụ debe afọ ha akwụkwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke ya lụrụ ọgụ na bụrụ ụmụ gị mgbe ị ga-abịa ọzọ ịkpọrọ ndị nke gị ga-abụ ndị ya eketa oke sitekwanye na ugbu a ka ha fụ ihe ịrịba ama na ihe ngozi pụrụ iche n'ime ndụ ha ka ha wee nwee akwa ama nke pụrụ iche n'ihi jizọs kraịst bụ onye nwaanyị amen matakwana n'okwu a na ndụmọdụ nke a na-abịara m site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụ na unu chọọ ihe mkparịta ụka karịsịa ma agbamume ma okwu mgbaama akọ mgbaama pụrụ iche na-eke nweta n'igbe okwu 08056719493 maọbụkwanụ 08132900111 ka udo nke chineke nke kachasị udo niile dịrụnụ n'ebe ọ dị ukwuu ruo mgbe anyị ga-anọkọta ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwe amen